Most of the Biafran War songs aimed provocative invectives on the Nigerian government of oligarchy, who directed the killing of innocent Biafran women and children by imposing blockade on Biafra. All human contact with the outside world. Nnamdi Kanu is back, our leader is back. Oh. Onye ọ na-ewute ya je Onye ọ na-ewute je Neither food nor medicine were allowed into Biafra, hence malnutrition begot shocker. also known as Hanowesen syndrome. We are Biafrans, fighting for our freedom. In the name of Chufo, we shall conquer. We are Biafrans, fighting for our freedom. By the name of Jesus, we shall conquer. We are Biafrans fighting for our freedom in the name of Jesus we shall conquer. Nnamdi Kanu is back. Anyị egbuo mmadụ ife anyị agba ndị mmadụ bụ ụtọ ụtọ. Ọ gịnị? Onye na-ekwere anyị kwatuo ya Ajami soru makide mule ambush. Irisuko marise mo bandiro. Oh ilera ojuku ilera. Sọ̀rọ̀ n'ime gị. Nnamdị Kanụ abatago, kee ndị zuu kwadonu. mee mkpebi ebi kwe ka soro n'ime gị eyi Biafra lala eyi eyi Biafra lala eyi ọkaigwe sektọ gbala Biafra eyi Enugu sektọ gbala Biafra eyi Ọnịcha sektọ gbala Biafra eyi enyi o enyi o enyi enyi o oh, enyi o oh, enyi onye ụzọ ga-abụ onye ikpeazụ nna chukwu ekwena nna chukwu ekwena ụmụ chineke udo dịrị unu udo dịrị unu nna chukwu ekwena nna chukwu ekwena anyị na-aga n'iru anyị na-aga n'iru ịlaghachi azụ bụ ọnwụ

ụmụ niile tara n'ụwa na-agba alụmọ biafra is back biafra abatago ọmụba agaracha must come back biafra is back don't worry if i happen to die in a you never mind we shall meet again my mother don't you worry my father, not to worry. Oh, hey, Biafra. In the battlefield, never mind, we shall meet again. Go and you see. Balakuro Juku, Iyo Yambaru, Ika Guru Muna Nibo, Iwe Meri. kwuru chukwu ihe ọrịa mgbaghara ike agbụna agbụna bibo igwe mmeri ebuje ebuje ebuje onye anyị kpọrọ kụza anyị akpadobe n'ịgba mbọ onye anyị kpọrọ kụza anyị akpadobe n'ịgba mbọ Biafra ndụ ndụ ndụ ndụ. Abraham, don don. dun, dun, dun. soja mo. iwe iwe tara m ụgbọ bụ soja bini moya. ọhịa nna amụkpọm soja bi n'ime ọya Biafra mụta na amụkpọm soja bi n'ime ọya agụrụ agụgbola nụ soja ma iwe iwe The spirit is moving. Nnamdi Kanu is back. Hey! Nnamdi Kanu abatago kere ndị na-achọ anyị bịa baaki nne m amụta na mụkpọ m soja bi n'ime ọhịa nna na soja bi n'ime ọhịa mụta na soja bi n'ime ọhịa agụrụ agụ soja iwe iwe The ebullient voices of Kokondem of Radio Biafra and other sincere-hearted people all over the world vociferously vented their dislike of the killing of the Biafran children Russian and Egyptian pilots under the auspices of the Nigerian military junta continued their vicious aerial attack on Biafra, dumping powerful bombs into Biafran schools, churches, markets, refugee camps and hospitals, killing hungry and sick Biafran children. Today, we hear of Armed Forces Remembrance Day, but not even an hour is set aside to remember thousands of Biafran children who died as a result of hunger orchestrated by the blockade and as a result of bombs dropped by the fiendish Egyptian and Russian pilots fighting. The Egyptians you see today, you shall see them no more. kama onye mere ya dibe o ndidi kama dibe onye mere ya dibe ụwa ndidi kama anyị nwere na ka anyị werenụ obiọma na ọ dịghị onye nne ya nọ n'ebe a nwebe obiọma nwanne Nnamdị Kanụ isbaki ka anyị werenụ obiọma na ọ dịghị onye nne ya nọ n'ebe a ka anyị werenụ obiọma na Nnamdị Kanụ lọtala ihe niile zuru oke n'ala Biafra na ahụ ihe niile zuru oke n'ala Biafra akụ na ụba zuru oke n'ala Biafra ihe niile zuru oke n'ala Biafra naanị awụ awụ awụ zuru naanị awụ awụ awụ olisa bụ tụ ọgụ ahụ wụtayo kọwanụ ganwe echi agagharị n'ọzara na-achọgharị sabụtọ ọgụwa owute m gọwa bụ ganwe echi Hey! Hey! roo ya roo ya roo ya ọrụ chukwu dị ebube ọrụ chukwu dị ebube ọ dị ebube ọ dị ebube ọrụ chineke ọ dị ebube ọ dị ebube ọ dị ebube amara nna ka m ga-eso were na amara nna ka m ga-eso were na eyi na ama Namo were pedazo na agogo Hey nama Hey nama Namo were pedazo na agogo Hey nama Jikere Jike jikere na gakwa mbo Jikere Jikere

chineke mere mere anyị ebere kama ndị izu gachi anyị oke n'ụwa gbawasịa ụmụ chineke ekele m unu niile na mụnwa na-enwere obi aṅụrị oh, my leader is back Nnamdi oh, Why you delay? Come and nation. Why you delay? Come and save your nation. Why you delay? Come and save your nation. Oh Biafra, why you delay? Biano, biano, gono bia. Biano, biano, gono bia. piano, biano, gono bia. Eh, ị ga-eme ka mmetụ gbada ka wada eh igekweda mmetụ gwadaka gwada bịanụ bịanụ unu na awụsa ka ya mma bakụmanụ ha lere oyijiela War is an ill wind that blows no one any good. Oftentimes, mere hyperbolic conjectures escalate to full-fledged wars. Therefore, before you utter a word to your fellow man, your teeth and see how bitter it is. Remember, na na na na nna biko gbara m ya chukwu nna na na na na nna biko pọtụ. m mmehie chukwu nna selese abeghị Jealousy, oh you jealous, oh you jealous, bam bam, na ye nah you make it. Omeni yen na ya siye mena, omeni yen na ya siye mena, babu mami ya eh eh eh, oh you jealous, bam bam. aka ngalaghachi chukwu kere ụwa ọnwụ si na mmehie bịa akpara mgbe ọma ụsara isi mgbanaga onye na-akwado mgbe ọma mgbanaga isi mgbanaga onye na-akwado mgbe ọma mgbanaga isi mgbanaga onye na-akwado mgbe ọma mgbanaga On the 9th of July 1967, the gallant Biafran troops, led by Colonel Victor Banjo, arrived already, but were quickly repelled as fast as they came. Biafra continues to cede territories to the Nigerian troops on one side. The remaining population of Biafrans were gradually being squeezed together into the little remaining Biafra unconquered by Nigeria. Port Harcourt fell on 19th of May 1966. Owerri fell on 9th of January 1970. Uli on 11th of January 1970. Aba, Umaya, Okiwe also fell to the federal troops. Refugee camps became notorious for their shallow graves, fat grey flies, hair I hope Buhari can see me rejoicing, huh? Biko jeziere m Atiku na m na-agba egwu ka m na-ayọrị dị egwu hie a jeziere m Atiku ya na Buhari manọ ntọọbụ manọ ntọọbụ as a sovereign state was made on 30th of May 1967 with just 3,000 soldiers. But at the nah. end of the war, oh, more than 30,000 Biafran soldiers humbly laid down their arms. In the annihilation of a folk forced to determine its own destiny, there's nothing holy about others aggravating their calamity. When Allah fights Jehovah, something has gone gravely wrong, and the innocent young and old die in the name of God. company, uno ga papa mo. B company, uno ga papa mo. A company, uno ga papa mo. Ọ̀kan mọ́nà bẹ́ẹ̀ kí wọ́n máa máa na-eselebreti na nna m bekana bata biko nọ onye ka mụọ na-eselebreti ọ wee were anụ ọkụkọ na-estep ya da anụ n'ụwụ mmanya onye na onye ọbụla ebe ọbụla ị nọ rejoice ịghọta gị rejoice Nnamdi Kanu is back wherever you are rejoice kọmandanti ma egwa ngwa kọmandanti jee bute egbe Sarah Nnamdi Kanu is back. Nnamdi Kanu is back. Tebụ tebụ. Nnamdi Kanu is back. Nnamdi Kanu abatago. Onwe ike dọwa nkakarị kochukwu. Onwe ike dọwa nkakarị kochukwu. Nna nro, onye kere ụwa

ụmụ chineke na obi dị m ụtọ tata biko our leader bụ Nnamdi Kanu is back Nigeria I hope you people are ready Joanu Buhari ọ dịkwa njikere na uh, mmụọ na-eselebreti my own here alone oh. Come on, just play celebrate my own. Let go. hear you. Sunday King Oba. Biafra will hear you. I'm celebrating my own, the return of Nnamdi Kanu. How can they celebrate? What does it? So, ndị Biafra niile onye ọbụla celebrate ibe n'ife adịgo mma ụmụ ghọtara ife adịgo mma gị ahụ mu ọjọ́ mu lè pa mu sáré. Biafra wuru eyi nwa Chineke Biafra wuru eyi o. Ọgbanyere onye ga-eche. Ọgbanyere onye ga-eche. us. Kaije Binyo. Left to right Binyo. Lord, why you? Aye, aye, aye. Aye, role Binyo. Namde Kanu is back, so I'm rejoicing. Onye isi anyị bụ Nnamdi Kanu abatago. Mụ na one na celebrate my own I remember my own celebration here because nna m dị ka anyị back nwụwaja ọ nụrụ ka ọrụ nwanne ya na nna m dị ka onye aka oke nkwa Biafra uhie you Biafra uhie you nna m dị is my leader unu ekwesịghị ka azụ were Peter Obi wee na-awọri unu vice president ka o wee kwuo unu chefuo Biafra asị Biafra ka anyị ma ihe ọnọsọrụ ndị zuu ha mee Biafra ka anyị ma ọsọ unu jee kpọrọ Peter Obi kpọrọ na onye dị unu mma unu wee wọrị anyị ka anyị si na onye be anyị achọghị ịbụ vice ka anyị tụọ vootu asị anyị agha atụ vootu ọbụla anyị agha atụ vootu Another people too. Biafra is our religion. In time of Biafra. A what ago? Every sincere hearted person must therefore ask why. Why must we suffer and get for settling human conflicts? Why must there be endless bloody civil wars in Africa? Houses, Igbos, and Yorubas, Mandingos, crowds, Biafra is back. entangled I'm celebrating my own here. Hutus and Tutsis When mediations and delegations fail, um, differences are always settled in battlefields, and any side backed by the diabolic Western godfathers always wins. Why has United Nations failed willfully to call the member states to order? When shall every citizen of this earth nah, be free? Get question, you the better. In putting an end on Israel and Western world, Jerusalem. Wars shall put an end to humanity. Someone, someone, someone, someone. gọwanụ bụ onye isi ome njọ gọwanụ nwa Chineke nwa Chineke Ikechukwu na-asị nna m na eselebreti nnata onye isi anyị bụ maazị Nnamdi Kanu zuna shekize sheki na ahụ nwa na-eselebreti my own na ahụ nna nwanne zuna sheke sheki Yeah. Ikú keburu lọ ayé. ka mmadụ na okorobịa nwe ka mmadụ na okorobịa zoo is shaking. The zoo is shaking because the lion of tribe of Judah is back. Ìjọ ìpamọ́, ọ̀pọ̀ àgbà bíi ẹ̀. ụmụ chineke ekene m na bụ ndị na-ekiri m i'm very happy our leader bụ Nnamdi Kanu is back and the zoo is shaking now as it is now ebe niile na-eshake so ebe ọ bụla ị nọ ibe obi aṅụrị ndị a na-asị ka ezi Kanu ọ batago unu ndị achọ na ọ anwụ na egbu adịghị anwụ mpere oye ifuru mpere adịghị anwụ ya oye mhm so our leader is back ghọtago oke anụnụ ebe ka ọ bụ osisi ka nkwụ atakata agbọ ihe n'onwe ya ịtakịta ịgba ọnya ihe ọ gwara gị ka ihe eme ndị zuu ihe niile ọ gwara ndị zuu ihe zuu ya eme whether you like it or not ghọtago zoo go see something onye best ọnụ mere i can see you zoo go see something yes ha ya afụ ihe ghọtago anyị agha mgbagbu eje ọgụ anyị aga mgbagbu wee na-eje ọgụ so ihe ha ka nọ bụ Genesis kụwatago the return of Nnamdi Kanu will be very tough so ekene m Chukwu today na onye isi is back chọtago ebe ọbụla ị nọ jee nwere ibe ọṅụ chọtago jee nwere ibe ọṅụ na ife adịgo mma kwụnụ wata so mụ na mmụọ mmụọ na-enwere ọṅụ nke m kwụnụ wata mmụọ na-enwere ọṅụ nke m na ife adịgo mma ife adịgo mma ọ bụ na ife ife adịrọ mma nke a gbasasịkwa ego nwa for me ife adịgo mma nwanne ife adịgo mma so site n'ugwu ruo na ndịda onye ọbụla kwado site ike kwadonu biafra na biafra abịago so onye ekwekwere ka mmadụ were Peter Obi ghọrịa gị ee eh, Peter Obi is coming for vice ka anyị tụgodinu votu marcos asị at the age of 58 a full of 58 ọ ka ihe ọ bụ so ka ego dị ka nwere mgbanwe nwere mgbanwe isi na ịtụ vootu dị gị mma marụ na onye rere nkịta jee n'afịa gote enwe na ife ntuku ka nọ na biya so the only solution is biafra biafra is the way and the only way so ebe ọbụla ị na-ekiri mụ na-eselebreti watago onye isi dike is back so mụ na-eselebreti Austin eze imo ana m afụ gị nwa chineke so ebe ọbụla ị nọ nwere ube ọṅụ pụta n'igwe gbakọtanụ ịghọtago mgbakọta na ebe ọbụla ị nọ unu ezozi n'ezo n'ime ụlọ ghọtago ka anyị tikọta na aka ka anyị nwere mbiafra naba na ya atagbugo na onwe anyị so mmadụ pụta na-agwa gị sị gị na na Peter Obi abịabago for vice nọ ka anyị tụghazie enu ka anyị na-eme ya dị mma asị onwere ife na-adị mma nothing good can come out from Nigeria believe it or you leave it Nigerian passport ebee ka eji eje no place so ị na-anya isoro n'ụgbọ na-aga aga moving train Biafra so we are going so onweghị dịka mmadụ ịbịa daghachibe onwe ya azụ ịghọtago mụ na ezinụlọ m bụkwa Biafra ka anyị na-aga mụ amaa maka gị nwa ghọtago Chukwu abịa maka anyị na-eso so mụ amaa maka gị nwa ghọtago a sị mmadụ dezie uzie dezie ụzọ anyị na ka anyị na-akwaba ijoin IPOB you can join any IPOB family ghọtago not close to you join any IPOB family before it will be too late very soon it will be too late so any IPOB family not within you join IPOB family register in one IPOB family onwere ya ọ na-abụrụ gị maybe every week you go to meeting or every two week two weeks you go to meeting finish ghọtago ọ na-akpakọrịta ịmara ọ na-abụ anyụkọ mamịrị anyụkọ mamịrị ọnụ ọgba ụfụfụ so ọnya ka o ji dị mkpa sị ebe ọ ọbụla ị nọ ghọtago join ya IPOB family let's push other let's push let's push ghọtago ihe anyị na-ebizi abụrọ ndụ ihe anyị dịkịta ifere abụrọ ndụ ihe anyị fere anyị dịkịta abụrọ ndụ it's a to some Nigerians ndị kpọrọ ofe ndị iberibe ghọtago na mmadụ ya pụta four years wọrịa gị chịcha gị nwere o mere onye ọzọ four years chịcha onye ọzọ eight years chịcha nwere aka na-ekwe gị ofu nkwa ka na-ebelive nna kere ihe ya emeghị ugboro na iwe nwe uche let's end this mess once Can anyị end ya this mess once and for all ịghọtago so every youth unu na-enezi for politicians ịghọtago unu na-enezi ndị politicians anya they have nothing for you politicians ifuru for their, their self and their family ife ili emebi na na ah, ka anyị ga eme kampen onye gị 50,000 today mesịa kampen ọ oh, rigoro n'oche onye nye gị ọzọ no wọchị obi anọ jere n'ime afịa jee egote ihe just because na erube ego mgbe a election na-erube ọ na-apụtakwa agba ọkada nwunye ọ na-aba ọkada so why can't you people use your sense ya simple mathematics eh, even nwa nursery school to see me understand ghọtago so ọ ka mma mma na anyị ji nwayọọ kwakọrọ ibu anyị nabanụ so na aka na-ekwu ka anyị nanụ biafra is a moving train ghọtago anọkwana n'ime ụlọ gị na-asị a ah, mgbe biafra abịa ka anyị naba biafra mba nụ ọya ya nwere mee na amanwe ndị akpọrọ nwoke ghọtago ọ bụghị pụta na ibu amụ na anyụ mamịrị ọ bụ na ibu nwoke no onwe ndị bụ nwoke onwe ndị ya bụ ihe a the right thing let me do it ọ dị bụ nwoke ọ bụrụ na ọ n'ime bed gị na-asị biafra ya abịakwa ya ọ na-eme gị ọ ya abịa ka ọ na ọ ya abịa nna afọ gat na-atụzi na egwu ọnwụ wanted must man ụfọdụ na-asị na Nigerian gọọmenti Nigerian soja agbagbuo m na guy forget ya ịdị abụrụ ndụ fifri ihe ifra ịdị kịta ọ bụrụ ndụ one thing must kill a man let me ask you one thing onwe ndị na-abụ ha nakpuo n'ime ụlọ chifo n'ụtụtụ ha etetahọzi ka ihe gburu ha so man must die and woman must born another so na emezina emezin'ese, i don't want to die O onwere onye ji certificate chọpụta sụo stampụ pam nọmba si dị na-agọ ya o onwere mmadụ ya pụta na ụtụ ka ị pụọ na dọgụ fụ ihe megị ba ebe a nwụọ ịghọtago so ebe ọbụla mmadụ nọ nwụọ bụ ebe nya na chi eberu so the only thing nọ bụ kwụba aka gị ọtọ ka ịghọtago mm-hmm. so ntụ nnọkịta nwụọ maka naijiria ah, na afọ ya oh, ise painful death given mkpụrụ obi nwaanyị agadi enwede ebe nna agasị ọkụ moderate mana nwụọ maka biafra ah, you know mụa ma ebe nna aga at least I will be recommended ghọtago aya m onye mbụ ugboro ole ka Nigeria eh, Nigeria mere remembrance of their their soldiers nwụrụ they don't do it because they don't regard them but if ka Biafra si eme nke ha regard them so my brother ka m gwu na eziokwu ebe ọbụla ị nọ pụta n'igwe ka anyị zọnye ụkwụ n'ebe ebe ụwa na-azọnye ụkwụ ebe ụwa na-afụ ụzọ ebe ya bụ ịgụsị akwụkwọ ị hapụ ịgba ọkada ịgụsị akwụkwọ ị rapụ ịrụba ọrụ ugbo ịgụsị akwụkwọ ịnweta ọrụ ọ bụghị ịgụsị akwụkwọ iburu faịlụ were eh, eh, lisutu shoda pad adapụrụ adapụ na-agagharị na steeti na-ezuzu ghọtago atụsị ebe ọ bụ na ịpụta ịgụọ injinia ịpụta ije to your nweta ọrụ ọ bụghị ebe ọ ya bụ naijiria ife onye onye gụrụ dọkịta ọ pụta sị gị na ya bụ banka na ya bụ lọya just because na ama mmadụ n'ime ọ bụrụ ntụ adị anyị pụta na ebe ọ bụla ị nọ pụta itinye aka ka anyị nyụkọ ọnụ mamịrị ọnụ ka ọ gbụ ụfụfụ ka anyị naba anụ once and anyị anyị gbaa ya anyị eme na ka ụwa ete esi eme ya ute ofu obi ka anyị na-ananụ ngwa ụmụ chineke ndị na-ekiri ma ekene m unu niile unu niile ọhịa biafra ọhịa biafra ọhịa biafra ngwa ka ọ dị n'ụlọ